Children, children, we are the future generation. Generation, government build us a school and give us a better education, education. Parents, listen to your children, children. we are the future generation government build us schools and give us a better education parents ten to your children children we are the future generation generation government build us a school and give us a better education education parents ten to your children ije isi mmụọ na iru ebe mmụọ nọ esi ya mama listen to your children because we are the future generation tinye aka na ntị gị ka ọ na-anụ maka na enwere oke hụrụ ibi ndụ nsọ ala bụ maka ụmụazị amụrụ ọfụ maka ụmụazị amụrụ ọfụ mụnụ ị ga-adọ ya isi amama listin to your children iweta mkpụrụ ọka jide n'aka mkpụrụ ọka ahụ iji n'aka ọnyanwa bụ na ọka ọzọ ga-epu ọwụghị ogbe ọka no ọwụ mkpụrụ ọka ahụ iji n'aka bụ na afọ ọzọ na-abịa abịa na ị ga-atakwa ọka ma ị chọọ ịta ọka ị chọrọ ịta ọka ọ mkpụrụ ọka ahụ iji n'aka ọ ya ka ị ga-eji aka ọka ọzọ so ihe m ji ekwu ihe a bụ na na anyị ga-ekenegodi ekekere ụwa ekekere ụwa anụ m na enwere ndị na-asị na na ọ bụ ndị mbụ na ndị egede ndị anaghị asụ Igbo ọ bụ ndị ọkpụ ndị ọkpụ bụ the molders the builder the element of the earth that mold ndị Igbo symbolized asị ndị ọkpụ ndị Igbo mere ndị a ka ha bụrụ ndị ọkpụ site n'ụzọ nke mmadụ otu ndị ọcha si wee sị na Jizọs Kraịst bụ mmadụ the same way anyị ji wee na-akpọ ndị ọkpụ ije na village enwe ndị na-akpọ ụmụ ọkpụ we personify them because ọ bụ na human being amaghị about character ha agaghị aghọta ihe ha represent na nature so ndị egede bụzi ndị ahụrụ na afụ bụ ndị a na-akpọ ndị ichie ịghọtago so ofu na-akpụ akpụ ofu na eh, eh, eh, illuminati illuminate to illuminate ndị na-eweta ọkụ ndị na-eme ka isi ụbụrụ isi anyị na-arụ ọrụ site na ihe ha debere anyị anyị ji amụta ihe anyị na-emeta so ọ bụ ndị ọkpụ na ndị egede ndị mbụ bụ those who begin the journey ndị bidoro this journey of Igbo movement ọha bụ ndị mbụ de anyị kene ndị mbụ anyị ekene ndị ọkpụ na ndị egede ọ bụghị ndị mbụ na ndị egede biko ụmụ ibe ọ ga-adịrị na mma akwụkwọ ibi ndụ nsọ ala bụ maka ụmụazị a mụrụ ọfụụ okenye ga-ama ya ka ọ mara ihe ọ ga-aga ụmụazị na na anya ndị igbo gịnị bụ ogbe na igbo ogbe ogbeji ogbe ogo that means ogbe wu something dị in bulk then gịnị ogbenye gịnị ụzi ogbenye na uc ndị Igbo na ogbenye wụpụ ogbenye ahụ pọ ogbenye bụ ndị na-eme community work those who do community service so ndị ọgaranya wee na ha reserve things for ndị ahụ wepụtara onwe ha mere abandon of earthly material na kedu ihe nsị na Jizọs preached what does jesus christ preach kedu ihe a gwara na jesus preach somebody in your own town volunteer himself to do ọrụ mbada iwe onye bụ ogbenye kedu akwa jizọs jiri ndị a na-agba plane na-agba private jet nna nwere ụdị ihe ndị a na-eme a na-akọ ebe a jegwuru mmụọ ụnụ si ya listen to your children my mama biko listen to your children because ndị a bụ ndị ndị mmadụ nzi ogbenye asị na ọwụ pụọ nwa bekee wetara imeji of disaster tinye na television tinye na everywhere si gị this is the symbol of ogbenye anyị you believe it nwanne ihe abụghị my own language ọ bụrụ own language good luck asụsụ m asụsụ anyị na-asụ we ogbe ogbeji ogbe ogo ndị ogbe ogbe ndị people who believe like onye na-achị atụrụ people who believe in one ideology not in bulk ndị Igbo si n'igwe bụ ike otego ndị Igbo ma ya ọ bụghụta so ogbe bụ people who do in bulk so ndị na community service ndị na-arụ community ọrụ ndị igbo tọnụzie eto ogbenye poor man ọ bụrụzie na ị na-emezi ọrụ mba dị iwe iwụrụ poor kedu kedụ kedụ mbọsị ịmara ị nwere nna agwa ụlọ ihe ụlọ anaghị ekwe kedu mbọsị ndị ojii bidoro zọba land n'ụwa nna ya ụlọ metris a eji wee jide ụnụ dị too much kedu ka ndị ojii nwe ụwa ga-esi wee na-azọ ala elandị n'ụwa nke anyị nọ uwe ndị ojii ọ naghị eme eme that means e nwere distraction the song is so onye ọbụla na-eme ndozi ọdịnala ma onye na-eme igbo kwesịrị ịma na asụsụ igbo adịghị ụtọ ahụ o si wee dị ọ bụghị otu ahụ isi wee chee ka o si wee dị asụsụ igbo siri ike dịkwa n'izi nghọta mana ọ bụrụ na ịghọta ya ị mara ihe a na-akọ ndị igbo asị unu na na jizọs onye ụka ji mm, azụ azụ na-abụ bred na-abụ wụchi azụ ise wee zụọ mmadụ 2 plus 5 gịnị ka ọ ọkwa 7 7 days a week eh? ndị igbo ọnwụ na ịgụọ ọnwa ịgụọ ọnwa ọnwa igbo ruo 7 ọkwa si ọba alọmchi a na-alọchi machi no now ichekwegwuo sam 46 4 plus 6 equals to 10 5 5 so kwenu ka onye na-ama ha dị nọmba nọmba ndị Igbo na-akpọ ọnụọgụ ọkwe mana ọnụ ọnụ ọnụ ọgụ ihe awa okwu na-agụ ọkwụ maka na ọgụ ahụ okwu ọgụ gwurukwa ogu bụrụkwa ogu ihe ha na-eji huku huku eji agụ azụ so onye na-amaghị about nọmba, this numerology ka ndị nwa bekee na-akpọ ya ka ekpere ka ọ ga-esi aghọtazi ihe dị n'ime akwụkwọ ahụ ihe m na-ajụ ebe ọ bụ na dịsi akwụkwọ anụnwa beziri na destiny ebe ọ bụ na dịsi akwụkwọ anọ beziri na dis nọmba nna nwanne kedu kwere ka onye agha ga-esi wee ghọtanwu ihe dị n'ime akwụkwọ that's ihe ihe m na-ajụ onweghị ka ị ga-esi ahụ is impossible for you nwanne ọ ka mma na ị ga na ndozi ọdịnala agbalịre gị okwu a ịghọta ya is best thing for you ị gaa na ndozi ọdịnala agbalịre gị dị okwu because ị gaghị aghọta nwunye ndị a ihe ahụ nọmba sị ka a na akaụntụ nna nwanne onye ọbụla na-ama ha na Shakespeare miniri ọnụọgụ how can you enwere ebe ị ga-ejekọta nnọọ mara na ọnụọgụ bụ Shakespeare ka ọ pụtara because ọnụ oh, na ọgụ gịnị wụ cheki cheki sometimes a na-eyuzu vibration ịghọtago something something that moves without with force anaghị akwụsị akwụsị the strongest place in your body wụkwe mana your jaw epesikarị ichere kenya ahụ gị niile isi your jaw nna nwanne ọkpụkpụ ị ga-eji eze gị wee taji were aka gbajie ego ha agbaji nwunye mana ị na-eji aka akpọnwụ mmanya mana ị ga-eji eze kpọọ mmanya ị nweghị ike iji nwe aka kpọọ mmanya igwere aka o nwere ndị na-ejere nke mana o jiri nke na ịghọtago mana ị ga-eji eze gị kpọọ mmanya so the most strongest place na your body is your jaw a sị gị ọnụ mmadụ ji wee wụrụ ọnụ mmụọ a na-eji nwere ụmụ nwaanyị nwere psychological problems so na di ha ji ọnụ wee mee ha arụ e nwere ndị na-eji ọnụ egbu ọchị ọnụọgụ bụ ọnụọgụ and war front kedu ihe Shakespeare na-ekwu maka ya go and read William Shakespeare so ịghọta ihe m na-agwa ụnụ ị na-anya hie na aka ekpe ịma na disi Facebook sometimes ọ na-ebugharị isi ana m e-, aka ekpe ka m wepụtara ebe ahụ maka o nwere ike iche na aka nne aka ekpe bụ ihe a ngwa na-anya na ịbịa gụsịa disi aka ekpe a na ifu na ọ transcend ene ifu na ọ gasịa mkpịsị aka obidokwe n'isi aka oche njikọ kọlọ oche njikọ kọlọ ifuru kọlọ ọ na-achọ ọ na-eji oji that is symbol of ike ọ ike bụ ihe ahụ ịghọtago so ihe a na-eji oji ebe a azụ agaghị abụ ike nke abụ ikpe nke abụ ike so oru ha n'ebe a ọ ndị ịtụ nke oche nje kọrọ jibe oji so ụmụ ibe tupu ị na-aghọtagodi ụwa ihe niile m na-agwa gị ebe ahụ ana m atụpụrụ gị azụ because agaghị m abịa na Facebook gbuwa e, ihe anyị ga-eji wee chi ụwa mbọchị ọnwa mana ihe m na-atụpụrụ n'ụwa azụ mgbazie gị echere ezi echiche ịghọtago so ndị igbo si gị ọ gụrụ ya ise ntọala iwu ala ọdịnala ntọala omenala ịghọtago e, omesie n'ala ọtranzitie <laughs> to nka sikwa etu a na-aga so ọnwụ na anyị ghọtara ihe a that means anyị ghọtara ihe anyị na-akọ ịghọtara so ọnwụ na ịma ha ihe a niile na-agwa ụnụ ụmụ igbo ọnwụ na ịmaghị ya kaba ahụ mara ya because ọ datin ga-eme nwa gị onye ga-eme nwa gị nwa ga-amara ihe ihe nji wee kwuo okwu eluigwe hia abụghị n'igwe nọ n'eluigwe no nwanne alaeze ndị akodobe alaeze bụ ndị ghọtara ihe a na-agwa ụnụ ọnwụ na ịghọta ya nwanne nọdị na alaeze andị nọdị na alaeze nọdị n'elu igwe bikos igwe bụ ndị ụbụrụ eke igwe mmadụ ndị nkịtị igwe mmadụ ndị nkịtị ịnazie n'elu ha bikos ọ n'isi ka a na-ekwu ị na-eche echiche bụrụ onye amamihe ndị nkịtị ga na-agbara gị ụdị mana otu a dere ihe a na ndị na-agba ọsọ ụka ga-asị okwu onye ndị ụka ọkọ nna nwanne enweghị okwu igbo ahụ nweghị gbasara okwu igbo n'ụka okwu igbo dị omimi okwu eji atụ ilu igbo bụ ilu a na-atụ ya n'ilu so igwe abụkwa ha n'elu ị na-arịgo na skai igwe mmadụ ịnọdụ n'elu ha asị ndị igbo si na ihe onye nkịtị riri elu jebe ịchọ na okenye anọdịgo na anị wee fụ ya ewu si na ihe nkịta fụrụ na-agba ụja ya afụghị eneni esi ihe nkịta fụrụ na-agba ụja ya afụghị eneni esi so sọsọ m ndị ahụ ndị ahụ wepụtara onwe ha na-arụrụ ogbe ọrụ that means ndị ahụ nọ in bulk na-arụ community service gịnụ nụ community service ihe anụnwa anyị na-eme na ihe anụnwa anyị na-eme kịta ya community service all those play people now tomorrow we rule those people aha ndị oburu eke ndị isi mkpọchi ndị isi ha kpọchiri akpọchi ọ bụ ngụwa ga-anọ n'elu ha echi nna nwanne otu a bụ ụwa si aga ụwa a na-akwa ebupacha ụwa anaghị ebu hapụkwanụ nke ndị gọọmenti a na-eme onye mee ihe ọjọọ ruzie na kọtụ ọkwụọ ụgwọ enye asị e, na enyere ya bel aụt enyere ya bel nke ahụ nke ndị feki natural natural ụlọ enweghị ihe dị ka kurukere ebe ahụ ọ dịghị so ime ihe meta ya ọfụma nature will reward you according to what you do ihe ọ bụla ị mere ka nature ga-eji wee were gị ndị Igbo na-asụ asụsụ si chukwu kpọọ gị ọkụ nna nwanne onye chukwu kpọrọ oku na onye chukwu kpọrọ ọkụ degodi ede dee onye chukwu kpọrọ oku na onye chukwu kpọrọ ọkụ dee ya ka m gwa m the difference dee ya ede jem the difference of onye onye chukwu kpọrọ ọkụ na onye chukwu kpọrọ oku enweghị dị iche n'ime <laughs> enweghị ihe dị iche n'ime sound changes mana onye ghọtara ghọtara the differences between the two ọ sị chi chukwu kpọkwa mmadụ ọkụ the same time chukwu kpọrọ mmadụ oku <laughs> the same thing ka e tere ebe ahụ na mana ka ezi sound ahụ chenjirin ka ezi the real secret of the sound that changes ka ị wee fụ na nwanne ị na-aga ije ụkwụ kpọ gị asị na ụkwụ kpọrọ gị the same thing ụkwụ kpọrọ gị that means nche ịkpọ gị oku n'ọgwa ana m eti gị ihe am burning you that's why sometimes ịchọ eh, ịpụ ndụ ị ga-ebu ụzọ gbaa ọkụ ịchọ ịpụ ndụ ụdị ihe ga-eme gị ma ịchọ ịpụ ndụ ị ga-asị nna Chukwu nọkwa na-eme chefuo n'ọwụ na you must be born a ga-agba gị ọkụ a sị gị you must be born again born again abụrụ ịnwụ na a ga-apịa gị ọkụ mana a ga-acha gị ọkụ iche iche nji any element ịcha ya ọkụ ọnwụ na ịgba ha briks ọkụ were ya ụlọ mmiri gbaa ya ọda ịcha ha briks aha ọkụ iwere rụsị ụlọ mmiri maa ya daa simple as abcd that's why gị acha ya ọkụ so for the beginning of afụfụ is the the road because ụdị any element ị chọrọ use n'ụwa you must burn it ị ga-agbarịrị ya ọkụ so uh, sometimes anyị ihe ọbụla na-eme nature anaghị eme iberibe enweghị ihe nature na-eme iberibe n'ụwa any condition at all in this life nature onye maka ada jiri chụ ụzọ aghụghọ ticharụ na akwụkwọ si gị na god knows this god knows this chukwu mere nka chukwu ma nke nka ndị nkịtị ebur ya na-akpagharị ee eh, god knows why inweghị ime ihe ọjọọ ihe ọjọọ abara gị ụgwọ isi god knows why ime nke all those things naturally ị nwere ihe something na-adịghị wrong because chukwu ịkpọ mmadụ ọkụ ọkpọgo gị ọkụ is burning you with fire so that ọ na abọ ọnụ gị fire so that you can change chukwu kpọrọ gị oku god calls you nwoke mbi ebe a bịa nọ nsọ bịa hie ịkpọrọ ya oku oku ahịa ịkpọrọ ya wa ọkụ ka ịkpọrọ ya ihe anatin so any any incident ọbụla mere gị wụ information ka ọ na achị inye gị ọ na achị inye gị something bọt ndị be anyị mba ndị a ịmagodi even ọ na-emego dị ese mụọ prayer mụọ prayer mụọ prayer na prayer n'ọnụ Igbo ikpe ire that means ikpe ihe ọjọọ e mere ije jọji a na ijego na nke court court ya edetaziri gị akwụkwọ court will rit you ị gaa na court now kpesie ikpe they will charge you for your case ọ bụ ikpe ire na ndị mmadụ ga-abịa otu a na-ekwu god do this chineke mere m nka ụtụtụ ọkpe ekpere nwanne ị nweghị ebe ị kọrọ ugbo ị nweghị ebe ị kpọsara ahịa enweghị ebe nna nwanne ọ bụ ịkọ ugbo na naanị ị na-ekpezi ire that means the judgment of ihe ị kọrọ ka ihe ị kọrọ ka ọ puo epuo ka ọ ghara epu na epu ọ ihe na ekpere dị ire nwanne ụna na-anụkwa igbo ebe a ikpe ire ikpe ire ikpe ka ọ ree that is ihe ire ire ọrụ bọọlụ mgbe ọbụla ị nụrụ ree na ọ na-agba ọkụ because ikpute ikpe ihe na anị ọre bifo opute anything ọ bụla itinye na anị mụsụrụ ere bifo opute ịkọ ha na ihe ọ ga-ere ere bifo opute that is why you have to go to market and sell it ree ya ire ya were chenjie ireta ego n'ime were goro ihe ị na eme so mgbe ọgwụ ị nụrụ ree ọwụ bọnin ịghọtago so ụmụ ibe ụka mma na ịghọtara asụsụ igbo asụsụ igbo abara gị uru ogbe abụghị pụọ man there is no ogbe ogbe ndị igbo enweghị pụọ man ihe a na-ekwu ogbe bụ ndị those ones who voluntarily bring themselves be in a bulk ịghọtago flock bent of the same feathers flock together be in a bulk na-arụrụ ogbe ọrụ ndị ma na ihe nke ụwa bụ ihe efu ndị ma na akụ na ụba nke ụwa bụ brainwash agụụ anaghị agụ ha ndị igbo enweghị mgbe ha lack anything in this life until we begin to brainwash ourselves enweghị mgbe ndị igbo la because based on your nna nwanna ịkọ ugbo ịkọ ugbo ugbo ịkọrọ ihe ịkọrọ n'ugbo mee ihe ọ bụla ịpụ ịkọ ha na ihe ihe aha pụọ mee ọfụma iwe ọgaranya ndị agha wepụtara onwe ha si na I will serve this culture I will serve this land those people never lack anything na kedu kedu mgbe anyị ji wee rụzie ejesesie e picture na na na Washington DC ewere ụmụazị na-agụ asọ mmiri were nwaanyị kụ nwa n'aka tisie na Facebook ndị anyị na-echi na-ebugharị this thing na-asị m e, African pụọ pụọ na-ekwu nonsense na-ewe mmadụ iwe kedu nna nwanne ka you show me this thing in my own language amara m ihe bụ ihe i don't know these things n'onu igbo ọ pụtara ogbe ndị na-arụ ọrụ mbada iwe ihe anyị na-eme today ọ bụ ihe ogbe pụtara ogbenye ndị na-enyere ogbe aka ndị na-enyere ogbe aka those people who serve because government ị na-afụ today normally the, the, the concept of government bụ ogbenye ọkwa ihe ha bụ government service public service ọ bụ ihe a bụ na ihe mere bụ na ndebe anyị aghọta ama ebe ihe ama ma uche ndị a debere n'ugo. gọọmenti minri public service nna nwanne gịnị bụ ogbenye ogbenye bụ public service simple as abcd ya ohu ya bụ the same thing ohu simple as abcd but due to na ya aghọtaghị igbo o echi the same our people ga-eburukwe isi our own language gatụ mmebisie eji ama m ihe a na-akọ nwanne eluigwe enweghị mgbe ndị Igbo si na enwere onye bi n'elu igwe no bezon nwatakịrị nwatakịrị amaghị ihe bụ igwe so nwatakịrị mana sky dị n'elu so for nwatakịrị yes eluigwe mana okenye but your common sense eluigwe bụ eluigwe bụ enu igwe ịnọdụ enu igwe na-afụ nwanne iri na plane ị ga na-afụ everybody na-aga na plane na ewu isi everywhere go climb plane rianụ plane ị ga na-afụ everybody naanị ya tụghị isi everybody nwanne akọ na uche gị aha n'ebe ahụ that is your life onwebeghị mgbe ndị ojii nọ n'ụwa seek for a land because your body that nwere m gosiri gị before na anya ebe a sọsọ only blak people nwere destiny na isi ọdịkwa gị mma ọsọsọ oh, ndị ojii nwere ihe a we ihe awụrụ soil ị na-anụ maka soil all coat you are coated onye bụ symbol of the earth so transcend ị gago from here transcend here from here that's why nke azụ aka nke ihu aka eh? gị ịghọtara so ị nweghị ike isi for land you don't have the right unless isi ike ha na ịpụgo na isi ike ha na ya then you have violated the natural principle you become a slave oh nke akwụghị ụgwọ ọkwa ha nke ndị Igbo nke ndị bekee ọwụ nke ndị Igbo nke ndị Igbo bara uru nke ndị bekee anaghị abụ uru na bekee nke ndị bekee wụ slave nke ndị Igbo ohu ohu bụ voluntary work so ọkụmụ service ọwụ nke ndị bekee nke ndị bekee bụ nke ahụ na-ekwu na a na-eme slave ma akwụ ụgwọ mana for me ama m na ndị niile na-arụ ọrụ n'ala bekee nwere contract because I have read the contract ha niile wụ slave all of them once you are working in west you are slave ọ dị na contract gị dị is inside your contract you this man owned you ha nwe gị they own you then gave you contract ọ dị n'ime ebe ahụ they own you life contract o nwere ego o nyere gị ọkwa ịrụsị ọrụ ọkwa ọgwụgwọ after month so kekwere ihe ọ mgbe o nweziri law na-ewepụta na e Spain sef law new law now mbọsị ọ chọrọ onye nwe company ọ chụọ gị n'ọrụ nye gị nye gị nwatachiri ego chụpụ gị sị gị na enwere nwere nwere nwere nwere felio na company enwere lutụrụ ego achụọ gị all the whole niile ị rụrụ arụ ọ na ọchọ ya ha enye gị any money based on the new law ọchọ ya ha enye gị any money based on the new law for upon these things we don't see it anyị nwere anya ma ya anaghị afụ ụzọ that is the problem nna nna anyị dewere anyị ihe niile eji apụ ndụ nna anyị unu amakwa how rich we, we are rich ọ bụghị about this because if you are rich here you can manipulate those elements anyway this e, wee chọọ ya if you want to build anything you can use them all information you have the right to do based on the kind person you are but in nwere the thing that is the case so ihe ndị igbo na-ekwu maka ya wotu ihe igbo mere bụ ihe a na-akpọ eh, mental alchemy na oyibo maka ndị jere akwụkwọ mental alchemy maka ụbụrụ isi ihe kedu onye ya agwa m ihe bụ ọkwụrụ ọkwụrụ gịnị bụ ọkwụrụ n'igbo na aka nkọwarụ na obere ihe a aga m agwa ụnyaahụ obere o nwere onye na-ebe ama ihe a na-akpọ pinoblind pinoblind ahụ ịma na ọ dị ka ọ kwụrụ n'anya ọfụma otu ahụ ọ kwụrụ ọ kwụrụ pino pino code ịma ọ na-amị amị ịghọtago ọ bụ dat symbolism ndị Igbo machasi ihe too much ọ kwụrụ oya pinoblind data ọ kwụrụ ahụ ị na-ene anya ebe ahụ n'anya mepee ya ime ya ifu na ọ nwere mkpụrụ nacha white otu ahụ mkpụrụ white ya aha dị data pinoblind ọ n'ime isi gị otu ahụ ka o si emuke dati na-amị amị ọ bụ otu your pineal gland kwesịrị isi na-amị amị mana ha na-enye gị all this fluoride to calcify that pineal gland ka ọ dịzie ka alon ka ọ dị ka adịn alon onye nwe na-eme gị naghị eche uche ị ga-eme bụrụ gị ọ dị ka ọ kwuru maka your pineal gland bụ data ọ kwuru ahụ ị na-ene anya that is what your ancestors gave you o nyere gị ifu dị green ahụ o nyere gị die ndị igbo ji wee meta ya mma ọka aka ọsị na ọkwụrụ akarụrụ akarụ ọkwụrụ karụrụ akara ya na-eri onye nwa bụ ihe ụbụrụ unu na-emekịta ụbụrụ gị akarụọ na akarụọ na nwere ọdịghịzi mma oriri ụbụrụ gị adịghịzi mma oriri maka na ọ bụ dati ka nna mepee dị ọkwụrụ ifuru sid go and look your pineal gland jee chọọ ya ebe ọ dị ịgwa m ka dịtị ndị ọwụ na ọwụghị mkpụrụ ọkwụrụ ahụ dị n'ime dati pine code ahụ efuru ebe ahụ mana m onye asị ngwa gwekwe nche gị so next one mbosi ọbụla ndị anyị nwara anwa ewedala ndị ana igbo ahụ ndị be anyị ndị mmadụ na-ekpe ekpere everyday ịghọtago kedu onye nchukwu bịa ka ịkọ ya adị achọrọ m ka onye ọbụla jụọ onwe ya ajụjụ a n'ime obi ya kedu ka chukwu ọ ga-abịa ka onye ọcha ọ ga-abịa ka mmadụ ọ bụrụ na ifu ike ka ị ga-esi ama chukwu I want to know kedu ka ị ga-esi amanwu chukwu ndị na-eje ụka na-ese na chukwu na-abịa achọrọ m ịma mbọsị because you are fooling yourself kedu ka ị ga-esi ama ma chukwu bịa ọ ga-abịa sị gị nna ahụ m chukwu abịa na m afa m bụ chukwu how achọrọ m ịma ndị mmadụ gwa onwe ha eziokwu na the only way you can build a place by developing the mind of the child it's as simple as that anything apart from destiny you are wasting your time anyị nwa na onwe anyị we have been brought up by those our parents unfortunately ha during the conquest and the problem of the world enwere too much problem during their own time unfortunate the things ekwesịghị dị ka o wee dị they misplaced and lost some so many informations now ihe ahụ chukwu na-akpọ anyị oku ịghọtago na-akpọ anyị oku si anyị bịa nwa m bịa bịa nekwe ihe merenụ nekwe ihe merenụ nekwe ihe unu ga-eme nekwe ihe unu ga-eme nwanne ihe a abụghị something ọ bụ sị na you must do this you must do that no ihe ahụ just somebody calling you signal this universe look at ka o note wee dị note o si arụ n'osi arụ is on you because you are part of this you and the verse you are part of it so mmadụ enweghị ike ịnọ na eze na-eje ọkụ mmụọ ị ike ịnọ be nna gị na-achọ be nna gị is impossible ọ dịghị possible the only problem bụ na enwere ihe ị na-eme ị naghị emeta ya ọfụma so unu soro ndị enwe ha anị nwa bekee na-achọ anị because they have no land ị na-afụ na ha na-achọ ọcha don't you see road ikpuru isi ị na-afụ na ha na-achọ ọcha so they have no land nature never hide anything for human being all human being na-agbara nature ọsọ nature never hide anything ha na-achọ ọcha because they reflect the sun they never absorb it so because anwụ bụ ịghọta ọgwụ oh, na-agba ọkụ datin ọwụ datin na-eji na-afọ anya ahịa ị na-azụ okwu datin is burning onye nwe na-enye the light of the sun that's why ị na-eji eme ya absorb because without you onweghị ike ịgba okwu again na born you can never born oles me nọ ọwụ ngwa na-enye ya the energy o ji abụọ na born simple as abcd because ọwụ na anwụ nọkwa n'elu otu a ọ nọkwa n'ime isi gị otu ahụ si agba n'elu ka o si agba n'ime isi gị because as above so below that's why nwoke na nwaanyị enwe nwoke na nwaanyị you and the verse ofu wu you ofu the verse that's why nwaanyị ji wepụ ya nwa na anyị anyị anyị everything anyị niile all within the body anyị ahapụzie destiny soro nwa bekee zọba anyị onye enweghị anyị ka iso azụ anyị and everything niile anyị proses eji azụ dị anyị ha kụziere anyị ya nna nwanne ha can you follow you onye onye isi na ọfụghị n'anya ihe ahụ opposite unu amaha na enwere e, ọdị concept nwere chukwu nwe ekwensu always enwere god and satan one must represent one okay who is the god who is the satan for ndị ụka ọwụ nwa bekee bụ the christ ndị ochie wụ satan eh? but how can because darkness give birth to light how can darkness that gave birth to light will become satan nke ọzọ abụrụzie nwanne ihe na-enwu ọkụ bụ ekwensu ọkụ mmụọ with light ọkụ mmụọ is light simple as abcd so onye na-acha ka ọkụ ka onye na-enwe ọkụ here ka onye na-eji oji ka onye na-enwe ọkụ onwe onye na-enwe ọkụ onye na-eji oji that is the pure science ihe na-enwe ọkụ ọkụ na-egbu mmadụ ịma ọkụ fire kills fire kills ịkpọ tie aka na ọkụ ọkụ ereghị then ka ihe na-akọzikwe so ka ha ka na onye na-enwe ọkụ ga-esi wee bụrụzie chukwu na-ese ebu mmadụ how can somebody with na-eji fork and knife eri nri ụnụ amabeghị na ndị ọnwa bekee ji fork and knife eri nri ịfụbeghị ndị igbo na-eji ngaji eri nri that means ọkụkọ ka na-akọ they cultivate because ngaji wụ chovel ọgụ ahụ iji akọ ugbo ị na-akọ ugbo ị na-akọ ugbo ikuru iti n'ọnụ ikuru iti n'ọnụ nwa bekee na-eyuzu fork and knife because he is a hunter e, e, a gwara gị everything into your face but you cannot see. Then tell you everything because these people ma ihe ndị ama ihe nna nwe nke they know exactly what they are doing harm ma everything because nature created them so nature gave them everything to defend themselves because they are part of this. ha abụ part of it mana the problem bụ anyị nwere onwe anyị amaghazi ihe anyị represent then we begin to chase empty empty vessel chene chase empty shadow we are chasing nwa bekee shadow is shadow is our shadow our your shadow ka ị na-afụ as nwa bekee nwa bekee is your shadow what you see as nwa bekee is nothing but a black man's shadow that's why ha na-agwọ gị ịba don't know you are killing yourself because ọwụ ha nwa bụkwa gị nwa ọ your shadow so if you don't know your place your shadow ga-egosi gị your place by force yes because ọ sị na chukwu ga-akpọ ya ọkụ <laughs> ọ na-akpọ gị oku nwa bekee na-akpọ gị oku they are calling you oh, otu a chukwu si akpọ mmadụ ọkụ ka chukwu si akpọ mmadụ oku so your shadow bụ ihe na-agwọ gị na ịba until you know what is wrong with you then you pụọ ndụ kee ka mmadụ ga-esi bata n'ụwa nnọọ enye ihe dịka ụna akụkọ map of Africa the real map of Africa yikwara ukwu ya ebe ahụ ukwu dị ebe ahụ ka ebe ahụ na-egenerate magnetism na-ebu ụwa all that place na-egenerate because sun sendie ani erespond so all na that place anyị nọ bụ dị ukwu na erespond without that place enweghị ihe na-eme na-respond anyị nwa na onwe anyị bụ the offspring of this response anyị nwe na-ayọ biko n'ụwa nna unu ekwuzina ihe a ụdị adịzi na-ekwu destin na anyị m ga-ekwu ụdị okwu a ke ka mmadụ ga-esi wee na go and see map ifu ebe anyị si pụta ụwa isi dị large ihe a na-eme na dis ị na-anya ndị a na-eme vegetation <laughs> wepụ the station tinye med medicare ịghọtago to med to mend to make something imere something ime something amend ọkwa ka na-asị gị ibi ndụ gị bie ya ebie dịka ọ kwụrụ ọwụ dati piramid ahụ ifu na ndị agha na meditation na anọ piramid wee ọwụ about that because mmadụ ịchekwa na ịgwọ e ngwọrọ na anị chukwu wee nụ ọnụ gị ebe ị na-ekwu ị na-egwọ because e gwọrọ ngwọrọ ka chukwu ya n'ọnụ gị e na-akọta they are giving you the sign that ihe ha na-anọ na meditation oh. they are giving you the sign ọkwa the same seven chakra ha na-ekwu okwu ọkwa ka jizọs two eh, fish and five bread ọ bụ ya wụ seven 5000 o ji wee feed and how many so e watch ya this thing efu na nwanne everybody is talking about the same thing but in a coded way so that ha ga-use ya because it's about war of supremacy it's about energy playing nna nwanne if you don't generate the same the, the, the particular thrust in idri to lift a plane ị gaghị lift me so owe create that aspiration that's why they created God as aspiration to aspire higher mind because nwanne ọ bụrụ na enweghị ụda iji arị enu ka ebe ị ga-arịkwa eje onye enweghị ụda o ji arị enu ebe ka ọ ga-arị eje so for you to have be aspired you must create above then you create above imaginary above to aspire mana ndị be anyị enweghị ike ịghọtanwu simpụl nke na-achọzighị ije ụka ọghọba ara eh, nke na-anaghị eje eje ana onye ọbụla na-aghọ ara nwanne ihe awa aspiration not about somebody there because as long as not n'ime isi gị once you begin to aspire this knowledge then you begin to develop the mind ndị be anyị apụọ n'ụtụtụ ma ndị na-egbu ewu ma ndị na-egbu ọkụ ma ndị na-agụ baịbụl ma ndị na-efe ihe apị apị onye ọbụla nobody understand the simple teachings is all about teach not about meditation because meditation is made to amend the position ha because all religion because religion is, is bounding is bounding so they will code your spirit with a kind philosophy ịghọtara so that gị nwee ike because once the spirit dey practice with that thing they will have, can control you through that practice now that position ha nọ they are just giving you the position of the earth anya the, the african map ị ga-afụ ya na ọ dị anị gbara ukwu enu ya gbago agbago ịghọtara so onye enyi ahụ gbagoro agbago were last the last place the energy gara before wa so ịchọkwa ikekwa the energy ya you must get there because ọ na isi bụ datị mpere mpe na ahụ mmadụ buru ibu isi epe mpe it's simple as so if you want to go to that place again you must go from here. were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. It's as simple as that. So if you watch the meditation shape, you watch the map of Africa, you watch the map of America, you watch the, the, the, the water, water drop. If na everything with the same shape ka o nyere gị so ọ bụrụ about somebody sitting down na-akọtu si meditation nwanne you can meditate anytime anyhow any moment but all you mara if you know how to do them you can do but the shape is a religious teachings all teachings ka ọ the shape is part of because ọ dị ka cross a na-ekwu okwu na cross is simple ọfọ that's why ifụ na ndị pope na-eji n'aka ndị fa na-eji ndị brọ na-eji isi ọfọ ọwụ ifụ na ọ dị ịnọ ọ dị ịnọ isi ọdụ na aka na abụ ọ na-eme na nna na nwa na mmụọ nsọ ịghọtago so the cross mean ọfọ onweghị onye nọ ebe aha but all these people are showing you these things every day by day chaplet wee ose ọjị chaplet a na-ekpe wee ose ọjị that's why it's called litany of the blessed virgin mary is also ọjị but no we cannot know it anyị agaghị ama ya anyị agaghị ama ya ịgwagodi ndị be anyị adata ebe ọtụ ọgụ ọgụ ịgwa ya agwa ọtụ ọgụ ọgụ ndị igbo nwere dcm dcm ha na-akpọ zodiac ndị igbo have dem otu nke a will be for anoda day ndị igbo nwere dis before before nwa bekee nwa we know them very well i know be ha so we know them we know their trick owepụ m na nwanne a na-agba na this is a game na life is a game all football ka a na-agba ịfụ e, na ihe a wee neji owe neji owe energy energy vibrating so nwanne if you ọwụ na if you understand this thing then you try to put yourself in a position of control is energy vibration owe energy vibration nwanne we have to vibrate it need ime establish onwe energy enwere particular because nwa bekee setịrị gị system. then you begin to follow nwanne iwu ọnwụ na ị na-efolo these people nwanne iwu okoko ezigbote okoko ịma nwaanyị kedu ka mmadụ ga-esi abịa <laughs> enwere ihe anyị na-eme mgbe anyị pere mpe anyị were handkerchief anyị etinye na n'elu otu a mmadụ anọdụta mmadụ anọdụta egbo pịọ onye ga-ebu ụzọ were na handkerchief ahụ ọ ga-emeri ọhịa nwa bekee si ụta ati handkerchief anyị ndị a si ebe ndị esi ebe a na-agbalịtịrị anyị mere datịrị na ụnụ amaghị na anyị mere mgbe anyị pere mpe so nna gị ticha destin destin destin na tichi gị how the life work how the life work ọwụda aha nkachif ahụ ihe anyị na-eme today onye asị ebe a onye asị ebe a were ha nkachif ahụ a na-agwa onwe anyị ebe onye ji ha nkachif nọkwa n'etiti ebe ahụ taa bụ jide onye ji ha nkachif nọ n'etiti ọ naghị eme move ọbụla ngwa na enu kọndishọn anyị today because why the people nna gị ihe nna gị desara ka mmadụ bịara ja were because mana anyị si gara the whole world for these teachings to, for, for developing the mind of the young brothers on earth and we've done anyị emego ọrụ nke anyị how comes mana agbara m nnọọ ndị nọ na nga ndị na-afụ ebe ata today na igbo ndị na prisoner they are prisoners they are prisoners so ndị dị nga ndị nga ha zugoro ezu na ọhụrụ bụ ndị ndozi ọdịnala bịara igosi ụzọ ka ha gara onwe ha ya ejetere m eluigwe ejetere m ọkụ mmụọ onweghị ihe ejetere m inwe nwụrụ onwe gị ito eto itoro onwe gị ịda ada ịdara onwe gị so enweghị e m any concern na ịdị mma bụ ịdị njọ i don't have any concern ihe mma bụ na your own prison is due chukwu akpọọ gị oku ọkpọọla gị ọkụ so ọkụ ahụ ọ na-akpọ gị bụ this burning desire inside you the burning desire in you you got so that burning desire ọ bụ ya bụ ihe na-eme gị datin n'ime obi gị enwere ihe na-afụ na outside there is nothing outside there nwanne nothing is happening outside nobody is dead nobody is living ihe na-eme na ihe because anya gị ahụ ị na-afụ bụ just a projector it's like television is projector like television so ihe ị na-ahụ ị na-afụ within your life ka ọ na-eme that's why if you have pains the pains nwanne isi ọwụwa na-awa onye ọzọ kedu ka esi awa gị how can somebody's headache be your problem so our people na suffering ịchụ eke hel ata o nwere ike o riri nri o o jere ahịa o mere ihe niile but ọ dịghị happy so ọ dịghị ndị ọ na onwe why why this thing ji eme asị na a na-emegbu igbe emegbu na naijiria a na-emegbu igbe emegbu na Naịjirịa na n'anya na sọsọ identity ahụ a na identity ahụ etiri that place egbugo the mind of every one so also that putting that identity na ndị igbo dey marginalized every woman become depreciate ịghọta so ihe nnachi bụ in essence bụ na these is a program of how life work ọnwụ na without this mmegbu ndị igbo enweghị ike ịma about this their problem they have abandoned how can they know it ọnwụ na ị na-eri salad now na-akụ na Lagos ngwa gị maka ndozi ọdịnala ị gaghị ekwe ị na disbọy boy na aghara so your condition ị ga-achukwu ga-akpọ gị ọkụ fọs ọkpọ gị ọkụ i wee taa ezigbo ahụfụ nduzi ọdịnala gafezie n'ihu gị ozugbo ibiri ịgade ọ na-agba ọsọ ijidesie ya ike si mba ebe a ka m na-eje biko ọsọ afụjuona m anya n'ụwa <laughs> ndị nwere ndị gwuru egwu ndị fụrụ ụzọ n'ebe na ndị kpụrụ isi n'ebe na ha fụrụ ụzọ ma ncha ma ndị fụrụ ụzọ na-asị na ha afụsie n'anya ịghọtago so anaghị afụsi anya anaghịkwa na-afụ ụzọ ihe niile agba ofu ihe nwanne ọ bụrụ na chukwu akpọghọ gị ọkụ ị gaghị ege ihe anyị na-ekwu it's as you ị nweghị ike listen so for you to listen ọ ga-agba gị ọkụ wee kpọọ gị oku because ikpo oku na ikpo ọkụ bụ the same ikpo oku na ikpo ọkụ bụ the same thing go and write it i chekie ma ọ bụrụ na ịtụpụ ọkpọm n'okpuru ihe iwepụ kpọm ahụ gwa m ihe ọ iwepụrụ ikpọm iwe ahụ na ọ ikpo oku na ọ dị sentence so nwanne life is mysterious life is simple because human being is mysterious if not nwanne ịlahụ ụra you are ị na-ebreathe ị na-eku ume but you are unconscious because ị mara ebe ị nọ mana ị na-eku ume ị na-eku ume how are you breathing if you don't but ị mụrụzie anya isi nna ha nna ha enwere ka m anaghị m ekuchi ume ọfụma mana ị na-arahụ ụra ị na-eku ume ogbe dizie conscious ichebe echiche nonsense all conscious ị dị na-eche gị nonsense so the best thing ndị mmadụ ga-eme nwanne if you change your daily life mgbe ị mụ anya then you change your dream i change your life i change your ndị na-arụ nrọ ọjọọ because your ndụ ga adịrọ mma because mgbe ọ bụla ikpuchiri anya isiri ikpuchi ya n'anya ịrahụ ọnụ ụra because ụra bụ ihe ahụ anya gị na-eme ọ na-ara ifu otele nwaanyị ahụ a na-amaghị chikichi because anya gị anya gị na anya is having sex anya is having sex because if there is no sex there won't be life all that movement iwere this um, acid now o nwere kemikal ị ga-ewere tin acid tinye na bọtụlụ ọgbarie enwere nwere kemikal ị ga-ewere tin acid and bọtụlụ ọgbawa ya so the movement that gives light will this ịra ọwụ ịra ọtụ ka a na-akpọ ya mgbe ahụ ị na-ara pịa pịa pịa enyụọ ịghọtago so anyị nwere provoke ọ ihe anya gị na-eme ọ bụ atụ ah, ịrahụ ọnụ ụra bụ na ihie n'ụra ene dị ụra bazie inward ịghọtago so inward wụ the ụra mana nke awụzi nke dị na your program na your own memory ị nwere ike isi na nna dịsị na ajọ ka ihe ahụ fụgoro na ụra ajọ ka ihe yes mana ọ nke debere ebe ahụ nwere ike ịma ha mgbe ọ nwere ike ọrụ ndụ ise gị ndụ iri gị ndụ 20 ndụ 30 gị ọ ihe na-afụ dị so ọnwụ na nrọ ga-adịghị mma that you have been living a nonsense life enwere ike ọ bụrụzi ndụ ise ndụ iri ịma aha dị sef ọ tụrụ nrọ gị ka ị ga-esi ama na ndụ gị ọ dị mma ma ọ dịghị mma simplas onye kọrasị sị ị na-ehi ụra ngwa ahịa ị na-eje nkụ o nwere ihe anyị na-eme anyị were anyị kesie nkụ anyị were isi fa ya n'etiti bịa hie ya ịghọtago nwere ka ị ga-esi na agwa anyị ya ịgwa anyị necha ya bịa faizie na ihe nkụ ahụ ka ọ ghara nkụ ahụ ghara ịda ịghọtago so ị na-ehi ụra ịtọ ọnụgo ya ọ sị gị hie na anya na ehie onye anya na ehie onye ajụ na-ebu gịnị bụ ajụ ị na-agwụ ajụ ajụ bụ ihe a gwụrụ agwụ ịghọtaga ajụ ahụ eji ebu ihe n'isi ya gwụrụ agwụ ajụ ihe a gwụrụ agwụ so ajụ na-ebu ya na anya hirie the same thing ịghọtara so anya na ehie ewu na ọtọ ọnụọna dị anya na-atọ ọnụ ya so ị na-ehi ụra bụ na ịtọ ọnụọna dị anya gbazie n'ime ịghọtara so ọ kaara anyị mma na anyị ji n'oge kịta anụnwa anyị dị ndụ anyị dị ndụ ka anyị program the memory because nwanne energy can never never die no way the mind is ever living ever present everything is present everything because nwanne life ọbụghị ngo create ye life is there and it can never go away anaghị agbata ya n'ọsọ you are here to receive and project so best thing for you as earlier you begin to amend better for you if not nwanne ga-agbagide ihe ịgbasịa ị nwere ike nesi nwaanyị ịbịa na enwere ike amụọ gị n'ugwu awụsa mpụnụ ga-abụ onye igbo amụọ gị na tarangeti na zungeru every year unu ga na-eme iti ndị ndị na-agachi nna ma every year <laughs> iche na ndị agha jee mụọ nwa ha n'ugwu awụsa na ha akpacha anya iche ha akpacha anya ha jee n'ugwu asị jee mụọ nwa ha every year asị na ndị ndị na-egbu mmadụ abịa egbusisie the whole village ọmụkwa ọzọ egbusie ọ bụrụ oge bifo mara ihe na-eme ọkwara ngwongwo ebe na east oru ebe ahụ mazi ebe village nna ya dị obidozie naanị nna ya ọyọbazie anị naanị nna ya so iche na destin oyi ahụ jos nọ ihe na ị achọ onwe gị kedu ihe m mere kedu ihe ọjọọ m mere ije na nke fada nka isi pụta na nke pastọ isi na nke apụta na pastọ nka isi na nke apụta na nke pastọ nka nwanne ndụ ibi ndụ ibi ndụ wụ symbol of circumcision ọnwụ na ị mara about ihe a na-ekwu about circumcise nwanne circumcise now ọ kara gị mma nwanne enweghị ọ bụghị ị na-abara m uru ị naghị abara m enyi uru kedu uru ị bara m mba onwe gị nwanne gị onwe gị gị onwe gị nke nwa na onwe gị because gị onwe gị is two words mụ onwe m is two words mụ onwe m onwe gị ụmụ gị were photocopy so ihe abụghị m i did not invent these languages tụọ ngonwa ịchọkwa ịnọ na eze n'elu igwe ịmara gị ihe ị ga-eme ọkwa na ịchọ na ịchọ ị na-ata afụfụ mana ị ịbịakwana complain ruo ebe nọ bikos ị gasị na m agwa ha gị ịkachọkwa I don't want to complain abịakwa na ihe ekwuchie m ntị even na Facebook ọ dị nka mana blọk some nteta ụra mmeeti ụta afụ fụrọ ntọ nọnsensị fesbuk ndị mmadụ na-echi ya sọntụ nọ na-abịara m ama m ka m na-esi eme prevent ya destin ka achọghịzi m ihe na-afụ destin ihe m chọrọ ihe na-afụ bụ kedu ka a ga-esi wee mee disi nsọ ala igbo ka ọ bụrụkwa the institute of religious mind every human being ọ bụla bụ onye igbo ga-ama n'ime obi ewu ihe nsọ ala pụtara so ka o soro ụzọ nsọ ala nwee ike ịpụ ndụ ka ndị igbo nwee ike ịgbanwe ihe bụ ihe nchọrọ chọrọ na-afụ achọghị m na-afụ this is what i want to see in my facebook in my page everything dịkọs nwanne a sị na ọ dị ka ọ dịkpọsọ ọ dị ka ọ dị egoro achọghị m ị na-afụ nwanne ihe ọ bụla ị na-emere onwe gị why ga-eji eme na my own world why anything you like you do i support because it's a free world ebe nwanne onye ọbụla ka isi wee debe ute gị ka ị ga-esi ara isi isi na-awa gị agaghị awa m <laughs> isi ọwụwa ji gị ka nneba waala m so kedu ihe m na-enyere ndụ m nsogbu enweghị ihe m na-enyere ndụ m nsogbu elu ụwa wụ jee jee ụwa bụ jeje so onye biri ibe ya biri nwata ga-eto n'iru nna eso n'iru nna ya so onwe onye ọbụla na-asị mmadụ emekwana ihe n'ụwa ọ na-ewest time because kedu ihe datin ị na-ekwu ga contribute n'ihe ị na-eme ebe ụwa si na ebe ọbụla onye nọ ọkụ uche ya ihe ọbụla onye na-eme n'ụwa ka uche ya ka onye si eme ka ekwesị akpọ ya so kedu ihe ị na-awọriziri yosef. so nwanne rapụ onye ọbụla ka o mee ihe ọ na-eme ihe ị na-edorewo ka ị hụrụ dịsi infọmeshọn anyị na-enye about igbo igbo igbo nyanwa bụ the fundamental of the mind of every igbo man every igbo man kwesịrị inwe ihe a n'ime isi ye ma okenye ma nwata and ibi ndụ nsọ ala must be introduce sincerely as three years to every Igbo man ka ọ mara na enwere ihe a na-akpọ alaeze so that ka o bido n'oge ka o bido n'oge maybe aspire to become higher and higher and higher and ka ọ mara na enwere ihe ndị nna nne nna anyị ha na-eta na-akpọ uri na enwe ihe ndị nne nna anyị ha na-eta na-akpọ uri nwatakịrị ọbụla kwesịrị ịma na enwe ihe ha na-akpọ uri a na-akpọ abstract art ha na-esegasị n'ahụ ha datin ma ha anaghị agwa ya nwa ha agwa ha na-ese ya ese ọ nwa ha fụzie ya nwa ha gara eme imagination ịghọtago chọọ ka ọ mara ihe aha nne nne tere n'ahụ ma ihe esere eseresegasị ya n'ụlọ go and jee wọchị ụlọ ndị mgbe ndị ochie ụlọ mkpọ aja ahụ ị ga-afụ esegasịrị ya dị ọdụ abstract art ma today ndị ndị igbo 90% of ndị igbo amaghị datin 90% of ndị igbo can never tell you one single meaning of those arts in that world aka ịma n'aka iji etinye ego 99 percent of ndị Igbo cannot give a single meaning of those art mana nne ha sịrị ya nna ha sịrị ya ọ ka dị go to ụlọ mkpọ aja those red mud house ị ga-afụ ya most of them n'ala Igbo pụta ha amaghị ihe ọ pụtara ihe nne na nna ya mere ọmaghị ya nna ya ihe mere nnukwu ihe mere we are in prison living in bondage so ọ ka mma na oro mbe mbe akụkọ mbe na ọsa mgbe ụgani daa n'obodo ụmụ anụmanụ mbe ọsa were nne jezi n'elu <laughs> o ruo mgbe mgbe onye ọbụla pụsị ya ọsa gaa nne tụ ụdọ ana ntabere kumbebe nne tụ ụdọ ana ntabere kumbebe tụọ tụọ ana ntabere kumbebe so ọgwa na ọsa gacha ada place richa achịcha ọta pankeki pụta mba na-ele si ọsa ka ebe ka ebe ị na-eme ihe a kọwaa kọọrọ m ọrụ otu o si eme na-ashin some of your friend na-asị gị nna nwanne kọọrọ m ọrụ na ke ị na-ekwuzi maka ndozi ọdịnala asị nwanne enwe society ịbagoro na nna agwara m achọrọ m iso badị ya eh, nna anyị na-ekwuzi onwe ka isizi ekwu okwu dị stand nna kọọrọ m ọrụ nna hapụgoro ihe anyị na-akọ gbuwara m ahịa biko eh, otu some people na-esi ekwu na because ha ma nọ ndozi ọdịnala ka ị na-agazi na ọwụzighị m tv Joshua ma ọ bụ nke ndị na-arụ agwụ na ya n'elu ochi ọsị anyị nna nwanne biko biko ndasị ya ah, ọsakụọrọ m ọsakụọrọ m mba ọsakụọrọ m ọsa gwa ha agwa ya eziokwu emechaa mba mọnịta ọsa ọsa ọsa wa mba jera plesi jecheta nneta ụdọ ana mbe mbebe nneta ụdọ ka o jee na nke ọcha jeje ebe ahụ jerie nri bifo amara ihe na-emenụ ọsa jidie tie mgbu ozugbo mmanya chi ebe ahụ mabie dị eriri mbesi ebe ahụ taa ya. ihe a bụ ihe kwesịrị ịgwa nwa gị ka ọ mara so ọ kaara ụnụ mma ndị nọkịta otu a na-ekwu ndozi ọdịnala chọwa ndị bụ ndozi ọdịnala mere ha enyi a sị na ihe nkịta ga eso onye afọ ukwu bụ ọnyụ ha anyụ ọgbụ agbụ ihe nkịta ga eso onye afọ ukwu wee ha anyụ ọgbụ agbụ so chọọ onye ndozi ọdịnala bụ onye nsọ ala mere ya enyi nwanne kwefuru anụ igbo quote me si gị na m gwara gị anyere m ha 5 years nke bụ nsọ ala 90% of ndị Igbo will buy into it kwewo nsọ ala nsọ ala Igbo 90% of Igbo will buy into it isi na asị onye si na asị ya tinye ego anụmakọtụ 5 within 5 years so ọ kara gị mma na iji n'oge kịta bikos ozi bikos ihe mere anyị ji wee baa n'akụkọ n'ụka bụ anyị soro ibe anyị na-eje anyị amaghị ya na akọ so ka mma na ị gara mụrụ amụrụ mara ihe a na-akọ n'ime ya mara ihe bụ nsọ ala igbo nekwe aka ise na aka ise ọ na-acha ọcha ọ na-acha ọcha ntọala iwu ala ka iwere toro ogologo ọdịnala <laughs> ka ihe a na-eme ebe a ọ si ya fọkụ iwu so ebe a nụnwa ọ dị ya n'ala nwanne ịma ha na asọmtere ihe tụrụ ime ịga na zodiac ọ ga-asị gị hemini gemini gemini ị ga-afụ mmadụ na-abụ n'ebe a ndị Igbo na-akpọ ya nri nri nyama ọ na-eri oriene oriene ịfụ ka ha n'ogologo oriene so disi ọdịnala ị ga-enwetazi ihe a na-akpọzi nsọala ịgasịa nsọala ị gaa na omenala transition ịgafe ha anya efe na ọ baala n'isi ike n'isi ike oche njenekọrọ ọgba n'ọkụ ọbọnụgo because obidogo burning from here obidogo burning onye ebe a ka kraịst bịara osu abịago onye ebe a ka a nwere extraction purification and unification ọ na discolor ọ na-azụ aka gị so enweghị ka onye na-amaghị about this natural law ga-esi emenwu destin ọ bụghị eziokwu asị ka ọ bụ onye amaghị this natural law cannot do this thing a philosophy like this onye amaghị about this natural law o nweghị ike imenwu this philosophy is impossible so if somebody who did this thing nwanne soro ya ọma ebe ọ na-eji agara m iche fada i went to seminary school so ọnwụ na about ụtụ ije n'igwe maọbụ ọ ịchọ chukwu onye jere iche fada ọkwụnụ na ụnụ fụrụ fada fada fada fada ahụ mpa gị onye ọmpa ụnụ wụrụ mmụọ ụnụ ịghọtara onye nwa bụ onye na-ekwu okwu ekwu eme fada kwuo okwu n'ala igbo na everybody esoro ya ịghọtara so echere m di i went to that place agara m na holy ghost fada oh. holy ghost fada holy ghost generate ihe ala ịma na holy ghost fada ka fada nọmal ti ike you know go and do your own research holy ghost fada ka fada nke nkịtị wee si ike so agara m holy ghost generate ihe ala so ọ bụghị nke maka fada ma ọwụ fada so ọnwụ na ebe ahụ bụ ụzọ esi eje n'igwe nwanne ka ihe nna pụtakwara ndị ọnwụ na ebe ahụ bụ ebe ndị igbo si apụ ndụ anyị nwere more than millions of reverend fathers n'ala igbo millions anyị nwere millions of pastors n'ala igbo anyị ekpetenwuhe ọnụ anyị common food anyị akọtanwu ke ka mmadụ ga-esi wee gụrụ preacher gaa n'ụlọ ụka ọ naghị ekwu maka agriculture onye a gwesịrị ịma ya aka ntị e preacher gara n'ụlọ ụka n'ala igbo okwuhu maka agriculture nna nwanne ihe nke ọgbakwa aka a na-ezi ozi ọma ka ihe unu ga-eri gịnị ka unu ga-eri everyday ọbịa ọ nakọrọ na obere ego nke ndị ọkada bịa gbasia ọkada nyasịa keke abịa enye onyinye nke izizi enye onyinye nke abụọ enye onyinye nke ịtọ enye onyinye nke ịnọ no accountability buru ego ghọọ na ego ego buru ego naba ọsị ụrụ naba na misi agwụsịgo misi agwụsịgo ịnaba ke ihe iji ana iji ego wee bịa mana ejighị na kedu ihe o nyere gị iji ana ngọzi dịrị chukwu ngọzi dịrị afa nze okechukwu kedu ihe iji ana from that place ị gara ị gara na nke fada ị gara na nke pastọ wat are you going home with nwanne ị ọrụ ị na-ana iseki go the money for that day ogo 20 euro ogo 10 euro ogo 15 euro or 5 euro you have secure the salary for the day ị gara church on sunday okwuchukwu ọ gị because okwuchukwu ọ gwara gị the same bible we have since eji wee mụọ mụọ the same bible ka kana gote today so onweghị something there is nothing new ihe ọgụgụ nke taa ga-esi n'aka aka Matthew akwụkwọ Matthew Matthew ha dị ọkwa Matthew ha many Matthew ha many gịnị Luke dị 23 verses nwanne ọ 23 verses a ka a na-agụ sinsi aha ịpụ because iwọchị ya n'ụlọ ụka ha anaghị eyuz old testament were ozi ọma ama m na notice for that ha na-eyuz new testament observe other na dis cristians na-eyuz new testament oke na ndị na-eji eme yawe yawe yawe yawe na this yawe na nwanne kedu the fundamental of yawe ndị christians ha na-eso kraịst kedu ihe ndị jewish na-eso ndị jewish ka ihe ha na-eso that is ka ihe wụ their ambition as being a judaism kedu ihe wụ their their tenet because mma na christianity na-eso christ ịghọtago which is christ mean crystallize to crystal something ịghọtago or purification to extract to purify and renify oya wụ christianity ka ihe wụ judaism just the glorification of jewish people zionism ọ bụ na the glorification of mmadụ nọ na middle east that is it nwanne ya absolute truth o nweghị so ọnwụ na ị chọrọ ije n'igwe ị chọrọ ijefu chukwu anya ya wee ya ka na-ekwu ke <laughs> nsogbu adịghị nwanne ka ihe ụdị fọndamental oke ya wee ka ihe ya wee na-eme jizọs jere na eze ozi ọma ndị mmadụ na-afụ um, um, matu si na amụrụ um, luk si amụrụ jizọs ozie ozi ọma mee mmiri ọghọọ mmanya tọnụ meta lazarus ọfụ ụzọ wurite onye nwụrụ anwụ kedu ihe ya e nwanne mmadụ samuel gịnị ka ya wee mere gịnị ndị kristian na-eso jizọs ndị na-eso yawe biko na ụmụnne ọkwa na ofu ala ji ka anyị na-achịrị efi ala igbo maa mma ọ maara mụ na gị ọjọọ njọ ọ jọrọ mụ na gị ya bụ ezigbo ajụjụ ị nidiri iche iche ya Yahweh kedu ihe o mere kedu ihe eji mara ya what did he do so onye ọ bụ because ị na-eme na ị ga-ama na ihe ị na-eme na all these things mere anyị ji wee daa n'aka ndị ụka because a gwara na Jizọs na-abịa ọzọ ịkpọrọ ndị nke ya la ụjọ ewe e jide anyị iwe agadi nwaanyị otu ọ nyụọ mamịrị na pantị ya maka a ya na Jizọs a ga-ekpochi onunu mana ife ifere ikwere na Chukwu na chukwu siri ike chukwu bụ everything ọ na-arụ ọrụ jizọs na-arụ ọrụ kedu isi ka a ga-esi agwa gị na o nwere onu na afọ na abụọ na ụjọ na-atụ gị ka ihe ụjọ na-atụrụ gị a nwere onu na ka ihe ụjọ na-atụrụ gị ebe ọ bụ na if you believe in God nna nwanna na nwa anwụ eje eluigwe <laughs> nwanne Samuel Judaism ọwa ọrụ te kedu ihe dị wọk Jizọs Kraịst mere onye ngwọrọ jee ije mee mmiri ọghọrọ mmanya mee onye isi ọfụ ụzọ according to the bible kedu ihe yawe mere achọrọ m ịma ọwụwụ the same work o mere kedu ihe yawe because yawe abụghị jizọs ịghọtago yawe abụghị jizọs hapụ datịrị jizọs wee roman name is not the same yawe is not jesus ama m ihe igbo yawe i know what yawe means yawe is not jesus ịghọtara so ama m ihe wụ ya wee that's why I ask the question because m mana ndị a na-ebugharị ihe amara ya na-akọ gịnị wụ kedu the tenet tenet of Judaism what is the tenet ọ dị mma ka anyị mara ya so onye na-eje ịchọ ije nwanne ịchọ ije jebe onweghị onye si ga-eje na I have never tell anybody before ya watch Igbo kwa na onye ihe ọ bụla ọ chọrọ I have never and I will never do it ịghọtara mana ihe m na-agwa ndị baịbụl all those ones mere affect my own belief as onye igbo m ga-agwa ya onye ọbụla belief na nsọ ala na-ekwe na-ekwe na-ekwe na-ekwe ọ dịgodi against other philosophy ọ dị normal because ị na school na-akụziri ndị mmadụ ihe ị ga-akụzi against and kụzikwe for something dị for and something dị against so for ndị kwere na ndozi ọdịnala na nsọ ala so the message is for them to know ọ bụghị maka onye na-eje judaism maọbụ onye na-eje ụka every teachings na ndozi ọdịnala ụfọ ndozi ọdịnala to no not for onye because onye na-eje ụka bazie ma onye na-eje jus bazie nyanwa na-achọzi onwe ya okwu because ihe ebere ebe bụ igbo heritage onweghị mgbe anyị si juwis heritage onweghị mgbe anyị si european heritage ihe anyị kwuru igbo heritage so every teachings on igbo heritage wụ based on igbo philosophy and ideology ịghọtago so anyị na-agwa ndebe anyị ihe gbasara ihe a maka ụmụazị ha eme jeda victim echi onye chọrọ ije ya jebe ha onye si ejene mana once ị bịara n'igbo heritage nwanne we teach about igbo heritage so o nwezie onye be anyị bikos onye ọbụla mgbe nwanne ị gaa amị a na-eme trenin na amị bifo ije agha eme gị trenin so that ị garuo n'agha enwe ndị ji egbe ogo dị na mgbọgwụ nwa ka ga-esi reskiu ị ga-esi onye ji egbe nata ya egbe ya werekwa egbe nke we kọntinyu dị ọgụ ị na-anụ so that's why we anyị na-agba ndị anyị maka ihe gbasara ndị ụka na ihe gbasara judaism na ihe gbasara islam ọwụ because of na anyị na-asị ndị islam ejezine ma ndị jewish ejezine ma ndị kristian eh, um, ejezine no anyị na-agwa ndị nke anyị so that they will prepared for the opposition because ndị na-afụ opposition ka ahụ in the war front there are oppositions because ọwụ supremacy game ka a na-akụ here is a game of supremacy because all na these people subdue igbo ideology me and you will go the same thing ndị hausa nara ndị ndị ndị arab nara ndị hausa na ha with israel ụnụ ha this is ihe mere ọ na-eme n'anya anyị korokoro but i don't know why black people cannot just sit down and chere echiche hausa is not muslim mana today enwere emir any place in hausa land nwanne ọnwụ na ya etigho ya afọghọ detain that means anyị dara iberibe because nature abụghọz vacuum ihe bụla mere today mere yesterday ọ ga-emekwa nwanne echi ọnwụ na iteki he time all this tin na-akpọ joke they will not be joke again ihe ọbụla na-eme na islamic world ha na-ewere power from arab so mbosi ọbụla ndị okpu bịara be unu anyị aha inwe nna nwanne I don't know this people ị mara ndị okpu goro anyị ego na palestina na ihe na-agwa gị ihe bụ am away enwere onye a na-akpọ Theodor Herzl go and orisa Theodor Herzl bụ onye write a book about this place a state of Israel somebody wrote the book about state of Israel ndị a jegoro anyị that them bought land with their money 1908 1908 ka o goro dị anyị at the end of the day ha were ịma ihe ha bụ ụzọ wee mee ha rụọ ngwa ọgụ ha na-akọ agrikọlchọ tren ndị amị this other place so mgbe ndị palestinia chọpụtara ihe ha na-eme ndị palestinia abịa ha gwọ ha ịba bikos ha bụ ụzọ fostin ha mewe tren amị fostin ndị amị niile ha nwere europeans ha esendịrị ha ebe ahụ asị asị asị ndị na-akọ ugbo as farmers ndị amaha palestina amaghọrọ ndị amị ka ahụ ontili ndị palestina na-afụ na ha na-ebidogo bildbazie tent bildba tent from tent ha bio bikos ha dere ya ede n'akwụkwọ this program edere ya ede desie ya bido execution ya ịghọtago so bọtụ ndị be anyị aghọta ha destin ontili mmiri ribe ha ontili mmiri eribe ha nwanne ịma m ya last time m daa ma ha dati 80 to 90 percent of ego dị na mba mmiri ọ ndị ahụ nwere ndị ya 80 to 90 percent of ego dị na mba mmiri bụ ndị okpu ya mana sometimes o nwere ihe na-eme ndị be na-atụ otu a ị na-ajụ ma ndị ngwara mmiri ara 80 to 90 percent ego dị na mba mmiri ọ so onwe ihe ị na-eme ichi ichi ise plan sejie ya ọma ọrụ ndị owere ọsị sejie ya ọma shezie ya ọma maka na enweghị ihe dị impossible n'ụwa there is nothing impossible the only thing impossible na your brain is not capable of creating something superior to surpass your own the best the opposition that is only failure nothing is impossible the only failure bụ na ị incapable of producing or developing something superior for the opposition that is only failure on one in simple as abcd so ọ bụrụ na ndị be anyị chọrọ ịpụ ndụ nwanne kwụrụ e nsọ ala ka imeghe a priority ime nsọ ala priority nwanne kwewo e the land we fight for you because the land is being secured by somebody by people programmed because enwe ya na-akpọ electromagnetic grid this electromagnetic grid anụnwa onya wụ that electricity running in your system mmadụ dịka fuse gwewetu ndụ dịka fuse onye ma anya ya nwere ike ije ebe fuse akwere fuse ekwepụ ya ịdanwụ onye ma anya ya nwere ike ịga ebe akwere ya fuse kwụpụ ya ịnwụ ịda otu ị na-aga ije danwụ a na-asị ọ na-aga ije kata danwụ nna agwaghị nke I'm telling you the fact onye ma anya ya nwere ike ime ọ gaa otu a ọkwụpụ refuse ịgakọta otu a ọkwụpụ refuse itiri daa na anị gbaa onye ahụ anwụ simple so ka m gwa gị how vulnerable life dị just to tell you how vulnerable life dị ihe anyị na-eme okomoko those things life is agbụsị dị ka otu agbụsị dị ka ịdị sọsọ nleten nwere ike ime gị mmadụ wụ how powerful your knowledge how powerful your brain dị how expand your brain dị that is only thing nwere ike ime gị mmadụ sa simple as ọ bụghị maka ya ọbọdị ndị igbo si eji ya ebuga m igbo anya nsi ukwu simple as abcd anaghị eji ebuga m igbo anya nsi ukwu so ndị igbo chi ịpụ ndụ ha ga-ebidogodi na disi nsọ ala so na disi onye ọbụla na-abụghị onye nsọ ala ha mere criticize otu a ndị ụka si eme ịtụwa onye ahụ ụjọ you don't trust the person because ihe ya create trust bụ only when you begin to develop one mind ndị Igbo na-akpọ ya ogbe ndị ogbe ihe developing one mind so your children will become one ha gaghị na-asọ onwe ha asọ nwanne ọ na ọ bụghị ya your brother will sell you to the enemy life and direct your brother will be enemy is as simple as ab that's why you nwere too much enemy na ala Igbo because they are not the same with you only ndị na control ewo oh, those people who control their breath because religion control the mind so all ndị na control the religion bụ their brother not you they are your brothers not you so onye Igbo is not your brother unless ma ọ bụ onye nsọ ala because nsọ ala is a belief system belief na nweghị onye ga-emenwu mmadụ ihe ọjọọ here and ones your children practice rie that is unity itself automatically once they practice it unity will flow as long as na religiously their mind is divided there will be no peace and there will be no love igbo unite n'enu ọnụ onye ukwu si na njọ erika onye nta si na njọ erika onye ọbụla si na njọ erika onye bụzi onye ọjọọ imesi ife na-eme na n'azụ iche na ọ dịghị onye hụrụ gị ọkwa mmadụ tiri egwu ahụ onye ukwu si na njọ erika ị gaa na ana igbo ana complain igbo unite igbo unite igbo is must be one before this before that nwanne ihe ahụ you are just talking is not possible ọ dịghị practically is impossible practically ọ dịghị possible because energy recognizes themselves through vibration not through appearance iweta magneto magneto kụwa ya iwerezie the magneto ka ijoin ya togeda or repel the same magneto the same magneto ichi ijoin e ya or repel ya ọ gaghị join unless ma turn on the opposite side ya eh? wee join ya so that means igbos are united based on opposition not based on love opposition with nigeria as a country that is what unite the igbo not even eh, culture ihe united igbo bụ nigeria mgbe sọ na Nigeria pụrụ that place isi feel the fight ndị Christian gbuwara si ebe ndị Juu gbuwara ebe a ndị Islam gbuwara ebe a ndị Igbo ka ndị ga-afọzi ndị nsọ ala one ka anyị dị mana anyị ga-emeri m because na anyị nwedị ala anyị nwa nwedị ala anyị enwere ikpe ire bụ ego ọfọ nwanne ijide ọfọ ndị Igbo si ome ihe jidekwa ogu ome ihe jidekwa ogu okwu ịma na Chukwu ka dibịa gwọ ndị ọrịa onye ọbụla ji ọfọ kwebiri ijide ọfọ nwanne oji ọfọ ga ana ihe mebụ na we are not pure anya dịrị ọcha ọnwụ na anyị dị ọcha somebody should try this thing nwanne ọnwụ na ịdịrị ọcha ijide ọfọ ọfọ akwụkwọ iji isi n'aka o ọnwụ na ịnụọ nwaanyị na nke mmụọ holy spirit nwanne onye ị ga-anụta virgin ị ga-eji ọfọ n'aka nwanne enweghị ihe ga-eme gị life and direct nothing will happen to you i'm telling you o si na ọ nọ n'ihu ị nọ n'azụ ọ dị n'azụ nọ n'ihu otu a ka nature si arụ ọrụ nwanne ọ bụrụ na ya emeghe nsọ ala ị gaghị enwe unit na ala Igbo onye si na-asị ya tinye ego ọwụ na ọwụghụ nsọ ala because nna nna anyị ha no distance dem then did it then practice it in his work o workụrụ it works for so many years until then came and then saw and then conquer and we die that's all so ọ bụrụkwa na anyị chọkwara to rebuild the fallen temple the beginning of the rebuild of the fallen temple is to bring the mind of the people together through nsọala onye ọbụla na-abụghị onye nsọala we repel anyị repel wa ya onye bụrụ onye ọbụrụ nwanne anyị is not our brother nwa nwanne na in Europe here onye Islam Spanish can never ever accept onye Islam as his brother ọsọkwa ya bụ na ofu nne ji ha na ya as long as na kristian na ọ na-eme islam even ọ na-emegode jew sef no ha na-agba izu ha ha hapụ ya ha na agba izu with the person go and do your ha gaghị agba izu with the person because onye ahụ na-eteki ọda from arab so kedu ka m ga-esi agba izu ngwazie ka anyị jee gbuzie m ya ka anyị jee gbuzie emụ imam ije gwa emụ imam na ị na-achọ ya yes na ọ ihe ọ bụ na enwezie elu anyị tụrụ against imam ijegbe ya yes because imam bụ nwanne gị ọ bụghị mmụọ onye spen bụ nwanne ọ imam so onye abụghị onye nsọ ala ọ naghị edowe iwu Igbo ọ na edowe iwu ndị rom ọ iwu ndị Jerusalem is as simple as ABCD nwanne so ọ bụrụ na ị chọrọ ịkpọrọ esi na atụrụ onwe gị asị nwanne mmadụ mmadụ gwara na onwe ya nna nwanne ka anyị gwa na onwe anyị eziokwu what is wrong ka ihe gịnị bụ nsogbu gịnị bụ ya gịnị bụ ka anyị na onwe anyị eziokwu na ọnwụ na anyị chọrọ ịpụ ndụ nna agwụ nke bụ ọnwụ na igbo chọrọ ịpụ ndụ igbo so mụzọ have one ideology one once you have two you bring division in your land your own house we divide your own house we divide ọ dị mma if you tell your brother something nwanne gị agaghị eme underway because ọ mana nwanne nsọ ala igbo ime ihe igbuo mmadụ n'ala igbo iwere onye nsọ ala gbuo mmadụ ana ga-ewe gị ịghọta ọnwụ ihe onye ọbụla because ọ nwere ndị igbo nwere proses enwere ihe a na-akpọ ime ihe ụwa enwere ihe a na-akpọ ịrụwa abụ enwere ihe a na-akpọ ịba mmọnwụ mmadụ ịma mmọnwụ ịghọtago all those things wụcha ọnwụ mgbe ị ga-eteki oath against the land once iru ha na 14 years enwere nke ị ga-aba ịghọtago ịnọdụ 7 years ijeba ekpe iruo 18 years ijeba mmọnwụ ị ga-aṅụ iyi isi na igbukwe mmadụ na ana ka anị awe ịgbara ụkwụ na anị ṅụọ ya niyi iyi na anị a ga-ewe gị ma ọ sọ ọbụla ị mere igburu onye igbo onye ọbụla kwe na nsọ ala ọgwaghị onye nkịtị onye ọbụla kwee na nsọ ala izukwe ihe mmadụ mara ụma kpacharapụrụ anya bikos o nwere ike ọ wụrụ ihe aha bụ ihe onye agha nwere n'ụwa niile ije zuru ya n'ochi mbọsị imekwe ihe otu a na-agwụkwe gị ịghọtago so ịba mmụọ bụ ịma mmụọ ịma mmụọ mmụọ mini holy spirit so once ịbara bara ọnwụ mgbe ndị ochie a na ụkwa nke a na-emezira n'eti mmọnwụ na nke nonsense all those things nweghị ike violate the law of the land so mgbe ị ga-eme ịpụba iwere ihe nye ife si a jidere gị ijesie pụta iwerekwe ijekwe na nke ife anyị werekwe ihe ha ibi ị na-aga na ị na-eme travel idebe sọntị n'ebe a ijecha abata nwanne ị ga-afụkwa datị ebe a because onye ọbụla belivrụ na destiny must be so nwanne enweghị onye ga-egbu ibe ya enweghị ga chere eche ibe Even na ehicha ọjọọ ọbịa gị n'isi ịtụfuo ya isi kasị ebe a pụọ ehicha ka ihe na abịa ya emebiere m ụwa m yes because ịnọ na under oath na this ana and this ana must protect you because ịrụghị ya ịrụ ana ana ajụ gị mana ọ bụrụ na imejọ gị anị and will protect you anywhere anytime nna bụ nke bụ eziokwu ihe ọ bụla itiri aka ọ na-aga aga as long as na na-eme the benefit of those people within this land aka ndị Igbo na-akpọ ndị ogbe na-enyere aka ogbenye ndị na-arụ ọrụ ogbe ndị na-arụ ọrụ ogbe so alaeze bụ nke ha because alaeze aha bụzi Igbo land will become the alaeze and that they will be the beneficiary of the alaeze onye ka na-ekwu maka ya ha nọdịzie n'elu igwe na-afụzi ndị ọzọ na kọntrolu ala Yoruba na kọntrol ala ndị Hausa ala Benin because they are above mentally reasoning bụrụzie ndị aka ji ọfụ ndị isi ojii niile ala igbo abụrụ the center of pyramid e, e, e, pilgrimage people all all the whole world ndị black niile ga na-abịa n'ala igbo for pilgrimage ego a na-abata ha bịa ha lọji ya n'ala igbo rie nri ndị igbo anya na-eme festivals after festivals igbo program after igbo program nwanne idozi ala igbo dị easy the problem bụ the people are they ready ha adịghị ready na they are not ready tee ihe ha na ebegwe na agwa why are we crying ke ihe anyị na-ebere akwa if we are not ready ke ihe anyị na-ebere akwa nwanne ọwụ na anyị dị ready let's go and build our land enweghị ihe dị ya n'ime notin ọ too much nwanne ihe a na-agwa ụlọ within 5 6 7 years 8 years 10 years in 10 years ị gaghị ama ana Igbo nwanne onye ọbụla chịrị anna ma place anyị egbuo onye gbuo na ama ya rie erie na ama ya because anyị bụ ndị nsọ ala ịgotago bikos nsọ ala ebe a arụ anaghị ame ndị a ndị arụ ndị a ndị rụrụ arụ anaghị abịa ebe a onye rụrụ arụ chu not come here ọ bịaghị ya anya erie erie anụmanụ ya onweghị onye ga-amanụ erisie ya emechie ọnụ nkịta risie okelini ọnụ ya na obodo win onweghị onye ga-amanụ nwanne ochezie oche efi ọfụ ya nwanne onye chụrụ mmiri ị ga echu mmiri ebe ahụ ebe mmadụ chụrụ mmiri ọ bataghị ị ga-eje ebe ahụ echu mmiri nweghị onye ga-ekwe ejebe ahụ echu mmiri na ọ ga-achị mba tụfu agwa mmadụ jere n'ọnwa ọgbata agaghị eje ọnwa eze a ga-enọgide fe eje n'ọnwa egen anyị atara anyị ka a magoro ihe mere ndị jere eje enwere ike iteki ya 100 million years to come ha ga-asị anyị a ga-achọpụtagodi ihe mere ndị jere eje onweghị onye mmanụ no telefon kọl o jere ahịa ọgbatahazi amaghị ihe mere ọzọ bịakwa emekwa ya disentị emere nke onye nke ọzọ ahụ ba ọzọ bịakwa emekwa disentịrị mgbe mmadụ ịtọ na mmadụ ise a na-eje na onwezi onye afụrụ mụ na nwanne ịmaghị onye ọ bụ ịmaghị ebe ị ga-achọ eje bikọs ịmaghị ebe ha furu ịmaghị mgbe ha furu ịmaghị ebe ha furu ịmaghị ka o si mee onweghị onye akọwanwu ihe merenụ nobody will give account of ihe merenụ ịghọtara so that's it otu a ka ndị bụ ndị nsọ ala si eme ọnwụ na ọwụghị ya dịka na-ekwu ofu onye n'ime ụnụ muslim oje kọrọ imam jekọrọ emia ofu onye n'ime ndị juu ejekọrọ em arabai na n'ekpe anya n'ekpe ihe ndị a na plan ọ dịghị mma ọnwụ na anyị na-eme nsọ ala nwatakịrị anyị nwatakịrị ọbụla bụ onye nsọ ala any child ruha na 4 years ọ ga-ama ede nsibidi any child ọbụla dị 4 from 4 years ga-amarịrị ede nsibidi ọ ga na-eji nsibidi na daizi were nsibidi na-atụ ilu mụ na nwanne okwu naijiria anyị akarịghị okwu ahụ ịghọtago so ebe anụ nwa ya anaghị ekwu ụdị okwu ya okwu ndị okwu ndị nkịtị ya okwu ndị nkịtị enweghị naijiria enweghị onweghị ihe bụ naijiria ya bụ jọs okwu ya ọ metris ya ọranye ọnda metris ịghọtago so ọ bụrụ na enweghị disi nso ala bikos ihe ahụ ọwa filosọfi a na ideology iji ọ na bikos enwere ihe m na-eche si kedu ihe mere ndị isi ojii ji eme otu ha eme ndị amerịka na-emewe ọfụma ọ dị way from amerịka ha na kọntrolu the companies nọ n'ala igbo ịbịara even ikwu nwere okwu iyi eme ikwuo ndị be anya anaghị aghọta ya then ji aka gị mara na ọ dịghị surprise mụnwa na onwe m personal ọ dịghị m surprise why europeans na control every black country i'm not surprised ọ dịghị m surprise ịghọtago because of enwere m so many evidence and so many loopholes m fụchara I saw so many loopholes but our people adịghị capable of standing the debate so um, there is no reason for you to talk something some people will not understand so ọbaghị uru ọ bụ ịgbatị dọsụ hapụ ya gafere ya because o nwere isi ọnwụ na ọ bụghị ya enwere something anyị na-eme na adịghị mma a lot of them tiri anyị na condition anyị nọ today lot tinyere na nsogbu a lot of them ọ bụghị one ọ bụghị two so until we stop doing those mistakes nwa bekee we continue ruling us mana america o mana caribbean o mana australia o mana africa o because nwa bekee they are pragmatic enwe ihe a na-akpọ pragmatic nwa bekee anaghị anọkọta mee something nwa bekee fụ fụ na-arụ ọrụ ọ ga-eji ebe ha ka o je metụ ya aka mara ka o si arụ ọrụ stọdie ya mee replicate onye ojii ifu ihe ọ na-amahụ ọsọ miracle ịghọtago from miracle ọsọ mysterious obido worship way so onye ojii somebody nwụọ na be ha ọ ga-atara anyị ka onye uzuo a mysterious way to give reason why onye ahụ ji wee nwụọ mmadụ nwụọ na west ha buru ya gaa n'ụlọ ọgwụ chekie ya mee ya autopsy mara ihe gburu onye a physically nke ndị be anyị ọsị akọrọ ọgwụ ịghọtago imaginary concept something must happen ga-emerịrị ka onye aji wee nwụọ onweghị there is no how this person will just nwụọ like that ịghọtago so but why don't you take this person to autopsy and check ihe mere onye aji wee nwụọ mmadụ ga-aga na Nigeria now today jee ụlọ ọgwụ dọkịta na-wrong treatment ọnwụọ nna nwanne there is no process ịma ka dis doctor gara igbuzi onye ọzọ dis doctor ga-anọkwa ebe a na-egbukwe mmadụ na-eje nothing but ọ na anyị nwere nsọ ala anyị nwere sistem anyị nwere right ime organize the people this uh, doctor we bring this doctor to justice ogodị na ọ na based on our own cultural um, um, way of life na this person will banish from society anyị achụpụ this hospital na be anyị we, we change them ha pụọ ebe a because ọ gaghị anọ ebe a na-egbusi ndị mmadụ mana nke a na ndị dọkịta everyday ka ndị dọkịta gara n'ụlọ ọgwụ enwụọ ndị dọkịta na-egbu mmadụ everyday by day ma ndị na-amụ nwa ma ndị na-aya diabetes ma ndị na-aya ọya dịgasị iche iche so kedu ihe mere ndị nwere ego na n'ala Igbo pụrụ ibu kedu ihe mere na ndị people nwere ego enweghị ike inwetanwu a good hospital n'ala Igbo ha arụ na just ha reach agreement for somebody to come ha garanti everything imeke na this doctor bịara ihe n'ala Igbo ka enwee good doctor ndị Igbo medical doctor na America thousands millions if not ndị Igbo medical one of the best medical facility enwere na England bụ ndị Igbo nwere na America the same way so kedụzi ihe mere na n'ala Igbo enweghị a good hospital nna nwanne okeke amaghị akpụ isi ka ọ mma mbarisi adịghị nkụ ọ ihe a na-agwa unu ọnwụ na anyị nwere nsọ ala these people doctors they will voluntarily come to Igbo land and build that doctor isi na asị ka itinye ego the only thing mere ha abịara that place bụ ụjọ fear of death fear of death mere these doctors that's why you lose everything you have lose go your best because onye bụla maara ihe agaghị alaik iji ebe life ya nọ na danger onye ọbụla ma ihe don't go anywhere because all a tenet of living ibi ndụ ọ ga-agwa gị stay away from danger zone that is part of mental education mental part of mental education will stay away from danger zone so kedu ka mmadụ ga-esi amara ihe ọ na-aga na danger so ọ na ya emeghe that place ka ọ conducive for those people nwere chances to help our vulnerable people how do they how can they come onye o best doctor na America bụ onye Igbo this man now nwere everything to come to Igbo and establish can we guarantee his life anyị nwere ike guarantee mu safety of this person anyị nwere ike guarantee mu na ọ ga-erinwu nri ọbụla ọ chọrọ a good food food gara processes anyị nidi nafdak inye ndị be anyị ezigbo nri nafdak enweghị enweghị o tobeghị nafdak etorubeghị ịgwa anyị na to eat good is good for life nafdak anyị nidi license from nafdak to eat good food i chere anyị nidi license from nafdak iri ezigbo nri nna nwanne anya kemgbe anyị dakwara iberibe nke ụta ọ nafdak ya agwa gị na na na dcm ndị a na-ebute na mmanya na-ebute na China adịghị mma ọ NAFDAC ya agwa gị even NAFDAC nọmba onwe ndị ji NAFDAC nọmba na-ebute wine wine ọ ga-eme iburu ga na na shop na Europe atụọ gị life imprisonment with the same NAFDAC ha na-ebute with the same NAFDAC nọmba ha na-aga na China rụọ adulteration rụọ adulteration ọgwụ buru bata ndị mmadụ na-aṅụ na-aṅụ osisi ha jikwa NAFDAC nọmba so ọ bụ educate our own people to understand what is life begin to produce ihe ọṅụṅụ nke ndụ to clean our own system riwe ihe oriri nke ndụ to stay alive dị ndụ dịka mmadụ dịka onye kere anyị sie ike dịka ndị isi ojii anyị so anyị need nafdac for those ihe need wu teachings ihe anyị need wu ka ihe anyị na-etichi baa igbo niile through radio station through fm through television through everything ka ndebe anyị ma na ọwụ nsọ ala bụ the only way ha nwa ga-esi wee zụọ ụmụ ha ọya ka nna nna anyị ha biri wee ka nka gaa jụọ ese go and ask nna nwanne anyị anaghị eweta any new thing here we only came here to interpret the law of our ancestors not more less ọ bụ nsọ ala ka nna nna anyị ha bi wee ka nka ka ezigbo nka kịta na anyị anaghịzi ebi ebi nwanne lee n'anya this block eji arụ ụlọ nwere ihe a na-akpọ ọ contain asbestos asbestos cancerous that's why eji nwee highest blood pressure n'ụwa niile n'ala Igbo because of those sand eji arụ ụlọ and that block house once sun hitrie or transform into uh, uh, uh, carbon monoxide you got go. this thing ọ bụ asbestos those selling bụ asbestos those pop bụ asbestos all cancerous ọ na-akọsụ ọ na-ebrite ọ na-ereduce the the the the energy the salt na-edevelop na-emove the the the power system na your body ị naghị eku ume ọfụma ọ na-egbu high blood pressure ọ na-egbu mmadụ ịnọkọta otu dị mkpa ekubiri danwụọ ihe na-egbu anyị n'ala Igbo abụghị obere ihe nri ụdị ụlọ anyị na-arụ ụlọ anyị na-ebi na ya mmiri anyị na-aṅụ environment anyị bi na nwanne achọzina ndekọrọ gị ọgwụ ihe na-egbu mmadụ bụ iru unyu ha sị na ịdị ọcha na-akwanyete arụ isi ike ka anyị ọkwa ntọala ọgwụ ntọala from ntọala we open your mind open your brain we begin to develop our land by ourselves onwe ha onye ga-emere anyị hapụkwana Abuja enweghị ike ime ya the only way Abuja ga-atụ gị ụjọ bụ if they don't know what to think what to do ọ bụrụ na ha amaghị ihe ị na-eme that is the only way they fear you if they know your capacity nobody fear who, who they know their capacity kwema onweghị onye na-atụ onye ọma ụjọ onye na-ama ka ị na-atụ ụjọ ị na-eme nsọ ala ha maazi ihe ị na-eme denọ mgbe ha ga-ebidozi ebido bikọ ha amazi onye ha ga-ejide onweghị onye ha maazi ha ga-asị na ọwa ifeanyị ha ga-asị na okonkwo onweghị onye ha maazi ka ezikwana onye a ga-achọzi because there is no figure no figure to go no figure to onweghị onye a na onweghị onye a maazi kịta na every village nweziri ụlọ nsọ ala ka ihe ịma ha na-akpanye ihe ndị muslim na-eme aga na mosque a na-atụ alụ nobody knows what they do ịma ihe a na-akpa na mosque ịma ihe a na-ekwu ebe a ịga n'ụlọ nsọ ala nsibidi ka eji ede ihe ebe a kedu ihe ịma a na-akọ na nsibidi ebe a ịgagodi ebe anyị nwere ike sef ekwuo na a ga-eme mitin echi ewere nsibidi e na ego na e e every every ụkwụ ụdara ọbụla ese nsibidi ebe a onye ọbụla ma anya nsibidi pụta ha na ihe edere ebe ahụ magụ na enwere mitin 4 o'clock na na village enwere na na village meeting enwere meeting 4 o'clock ebe a ọ dị na nsibidi ya ọ pụtara n'afọ ya 4 o'clock asị onye nsọ ala ọ bụ ọ gara edebe iwu 4 o'clock ọ na-eje na na na hall na na na na temple enwere atụma enwere nzukọ o jee nzukọ ọ bụ ihe ọbụla a ga-ekwu ekwuchara onye ọbụla amara ihe anyị na-ekwu mba ọgụgụ na-enwe ihe ọjọọ anyị na-eme but at least we stay preservative preserve our life we live nwanne onye na-anaghịkwa echebe onwe nwoke na-eche ya nwanne a sị na onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe niile anyị kwesịrị ị na-eme in anticipation na agaghị eburu onwe gị bunye ndị iro ka ha gbusie kedụ ụdị ebe ya ka ị ga-esi nọkọta nwere onwe gị nye ndị iro ka ha gbusie ichere ha ga-emere gị ebere na nwanne ha gwụọ gị ezigbo ịba n'omesi ị gaghị ewere onwe gị nye ndị iro ka ha gbuo no mba mba no unu emezi na ụtọ ọ dị mma nwanne dont biko biko asị iji bụrụ onye igbo ogodu na egbughị onye nsọ ala kama afọ igbo ahụ na-aza na-ewute m emene dont ọnwụ na onye iro gị kọnfam ya asị onye iro gị den ka ihe iji asọkwanụ ka onye iro gị gbuo gị i chere ị ga-eje n'igwe <laughs> onye iro gị gbuo gị wee jee n'igwe mba na makwara onye iro onye iro egbu sef ga-eje ọkụ mmụọ onye iro gị gbuo gị ga-eje ọkụ mmụọ na yes bikos onye iro gị ka ndị ịmara onye iro gị ka ọ bụ jeje ogbuo gị so onye iro gị ọ ga-emere gị ebere ma o jide gị onye iro gị nwere ike imere gị ebere ma o jide gị nna nwanne ihe anyị anyị jikwara ebe ụdị ụma why eh? nna nwanne enwere ndị kụrụ egwusi ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka onye ataala achụ okwu ụta ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka onye ataala achụ ụkwụ ụta ụmụ ibe anyị ga-eweta okwu anyị a n'isi njedebe anyị chọrọ igwe okwu na be anyị anyị chọrọ ka ụmụazị anyị ndị a na-amụ amụ kịta ka ha jiri nsọ ala wee too akwụkwọ nsọ ala anyị n'ọnụ igbo ọ ga ha adị ọ dịgo n'oyibo anyị na-eme ka anyị translate ya n'igbo ka ụmụazị anyị wee mara na oke ọchịchọ adịghị mma ka ụmụazị anyị wee mara na akọ na uche na echiche bụ ihe nna nna ha ji wee bie ka ụmụazị anyị mara na ọrụ aka dị mkpa karịsịa n'ihe niile so that ọ dị ụmụaka anyị na-aga na nsọ ala n'ala Igbo niile every Friday ha ga na-eje ihe a na-akpọ ihe a na-akpọ ya kampụ a na-eje kampụ jos gaga nwere ha na-akpọ ya ọ bụ na ọ dị na our own tenet of eh, nursery education of ndị nsọ ala friday every friday ga na aga kampụ a na-egosisi ha ihe niile mana ebe a teknọlọji hospitals farm so that ka ha mara na ọ bụ otu a ka esi apụ ndụ ụmụ ibe ụmụ ezi otu ọzọ esi apụ ndụ onye kwere chi ya ekwere isikwa na ikweghị ọ nechara anyị n'ụzọ ka anyị na eche emesịa ị ga-anụ n'azụ n'azụ ka mgbe ị ga-abịazi n'azụ ka ị ga-etife onwe gị bikọs enwezi ụzọ ọzọ ụzọ ọ bụrụ na enwere ụzọ ọzọ ebe a nke anyị kara iso ọ bụrụ na anyị so nke a ebe a ka ụzọ dị nwa ibe ọ ga-adịrị ụnụ na mma anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo echi anyị na-abịakwa anyị ga-agwọ ndị be anyị ịba ka anyị tara taraba ọka na ube mgbe ọka jiri bịa anyị agwọrọ agwọrọba ịba mgbe ọka ga-ala ka anyị ga-agwọ ịba ụnụ ama ha na ọka ahụ ụnụ na-ata mbọsị ọzọ ka anyị ga-ekwu maka anyị na-ata ọka na ube mana m ga-agwa ụnụ nọ nke ọzọ ihe ndị mere nna nna ha ji acha ọka na ube maka ọ bụ nnukwu okwu ka ndị anụma pasịara anyị mana anyị bụ ndị nkịtị anyị ba na ụkọ ọ ga-adịrụ na mma ụmụ ibe